ụmụnne n'ime chineke ihe a ndị ndụ site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akara ndị baptizim mishonari asosieshọn abụ m ezi nwanne nwoke Obichukwu Tony Eberechukwu chineke nọnyere anyị n'ụbọchị nkịta gozie ọnọdụ anyị ka anyị nwee nghọta pụrụ iche n'udo na ọṅụ ka anyị ga-eji bịa n'isi ntebe dị kwesịrị ekwesị ka chineke si kwe na nkwa n'aha jizọs kraịst bụ onye nwe amen anyị ga-aga n'iru ilebanye anya n'ihe chineke kwadoro anyị n'ụbọchị nke taa ndị kolosi isi nke abụọ amaokwu nke iri na anọ na amaokwu nke iri na ise ka anyị ga-agụ ndị kolosi isi nke abụọ amaokwu nke iri na anọ na nke iri na ise ka chineke ya eji wee nọchọ anyị n'ụbọchị nke taa sị mgbe o hichapụchịkwara ihe anyị ji aka anyị dee n'akwụkwọ ike onwe anyị agbụ nke megidere anyị bụ ihe edere n'iwu nke enyere anyị nke na sigide anyị o wepụkwa ya n'etiti anyị na ya na-akpọgide ya n'obe ya mgbe o na-arụ ibu ndị isi niile na ndị isi niile ihe agha ha na onwe ya. O werekwara nkwuwa okwu gosi ha n'iru ọra na-edugharị ha na ọnụ agha n'elu obe ya. Ka Chineke were ebere na afọma ya na anyị nghọta pụrụ iche n'ụbọchị nke taa. Ka ha bụrụ ndị nke pụrụ n'uru na Jizọs Kraịst bụ onye nwe anyị. Amen. Ihe isi okwu anyị n'ụbọchị taa bụ mmeri site na Kalvarị. Mmeri site na Kalvarị bụ isiokwu anyị n'ụbọchị nke taa. Na ube nke Kalvarị, ebe a ka Jizọs nyere anyị mmeri nke pụrụ iche. N'ihi na e nwere ndị isi na ihe pụrụ iche megidere anyị na ihe kere mmadụ agbụ site na ihe njọ na mbibi gara aga karịrị ọtụtụ ezinụlọ bụzi nyanya nke na-esite na agbụ nke abata na agbụ nke ọzọ nna ya nka nwa ya ya nwa nwa ya ya ọtụtụ bụkwanị ndị ihe na-atụ n'ọnụ na ihe bụ na mkpagbu nke pụrụ iche na-akpagbu ha site na ọgbụrụ nke site na agbụrụ nke ọzọ efu na ihe ndị a niile bụ agbụ nke ekwensu kere ọtụtụ ezinụlọ ọtụtụ ndị mmadụ ha enweghị ọsịsa nye ya kama a na-enwegasị ihe mmebiri ma ọ bụkwanị achụ àja nke a n'ebe nke eme nke nu eme nke ọzọ mana ọ naghị eweta ihe dịka isi njedebe na ụdị ọnọdụ ahụ Efuzi ndị mmadụ njọ na agbụ nke njọ na agbụ nke ekwensu na nke mmehie ekechizie ha kpụrụkatakpụ ha bụrụzie ndị nke a na-emeziri ebere ma ebere ahụ nke mmadụ enweghị ihe ọ pụtara sọsọ ebere nke chineke mere mmadụ bụ ebere nke ịnabata jizọs kraịst dịka enwe ha na onye nzọpụta ebere nke wee wepụta ha n'ọgbụ nke ekwensu kere ha o nwere otu nwanyị nke nwere gbagọrọ agbagọ dịka akwụkwọ nzugide n'akwụkwọ Luk nwaanyị a na-egbe egbe ọbara dị mgbe arọ iri na atọ ekwensu kere ya agbụ ọ bụ ezie na ndị ezinụlọ na-emere ya ebere ọ naghị akwụwa ọtọ were aga ije kama ọ na-ehukpu ehukpu egbe egbe ebere niile ndị mmadụ na-emere maka ọnọdụ ya enweghị ihe ọ pụtara mana otu ụbọchị ka o zutere jizọs na ebe nchụaja n'ụlọ ụka ukwu jizọs wee gbatịa ya o wee nwere owe si ya nwa m nwanyị na nsogbu gị na nyanya gị abịagwo n'isi njedebe ilezi anya nwaanyị abụrụ onye nwere onwe ya mana ndị farisi na ndị sadisi na ndị ode akwụkwọ ndị nke na-emere nwaanyị ebere elu ọnụ na-abazi na-ewezi iwe gịnị kpatara Jizọs ga eji gwuo nwaanyị ọhịa n'ụbọchị ezumike. Jizọs wee na-asị ya, ọ bụ na nwaanyị a bụ nwa nke ada nwa nke Ebraham na Chineke apụghị ịtọpụ ya n'ọgbụ nke ekwensu kere ya. Ilezi anya efu na nwaanyị a bụ onwe ọ bụ sọsọ naanị nwaanyị a o nwere ndị ọtụtụ ha n'ime akwụkwọ nsọ ndị nke chineke gwụrụ ọrịa ha o nwere onye nke nke nke nwere isi mgbaka nke na-awị ekechi ya agbụ ọdọbisi atọ ya ịga ọdọbisi ihe niile awanya bụrụ megidezi ọ bụrụ onye bizi n'ime n'olili ozu ebe a na-eli ozu ekwensu na ndị mmụọ ọjọọ wee na-agwọtizie kezie agbụ dị iche nke bụ na ọ maghịzi onwe ochitezie ihe niile na-aga n'akụkụ ya niile na na ndị ozu na ndị nwụrụ anwụ bizie n'olili ozu mana ụbọchị jizọs zutere dị ka onye zute n'ụbọchị nke taa achọghị ma ụdị ọya nke nọ na ịmụ ihe ọbụla nke na-agwọta gị ụbọchị taa mmeri gị ga-esite na kalvarị wepụta eburu onye nwere onwe ya n'aha jizọs emem akwa esi ya dị jizọs wee tọpụ nwoke a agbụ nke ekwentị kere o wee bụrụ onye nke latara bụrụ onye nke nwere ọgụgụ isi na onye nke isi zuru oke maka gịnị na ike ka ike meriri ike nke na-enweghị isi ike nke na-apụtaghị na chineke ike ọbụla nke na-esighị na chineke pụta jizọs akpọgbughị na kalvarị enweghị ego amụtaghị nwa nyanya ọbụla nke ọsọ kwadoro ya bụrụ ihe mbibi niile ihe ọbụla nke tiri ya aka mgbanye dị ka mmadụ jizọs enyewoghị mmeri na kalvarị lee ebe anyị gụpụtara ọsị na ihe niile nke ọsị na na o hichapụ gwe mbụ ihe niile nke ejide anyị n'akwụkwọ nke anyị nwe ji akwụkwọ ke onwe anyị agbụ nke jidesiri anyị o wepụwokwa ya n'etiti ya kpọgide ya n'obe ya ọ bụ na ikwere nke a ị ga-afụ mmeri pụrụ iche n'ihi na kalvarị ka jizọs kwuo si na ọgwụsiwo ọgwụsiwo bụ ike mmehie ọgwụsiwo bụ ike ọnwụ ọgwụsiwo bụ ike ajọ ihe o nwere ndị nwere ọnwụ n'ezinụlọ ha ọnwa erughị eru m na nwanne ụmụ onweghị onye ndị na-ebi ogologo ndụ ihe ndị a niile ka jizọs kpọtara n'obe nke kalvarị o nwere ndị ezinụlọ na-apụghị iri ihe ọnụ ma ọ nwee ihe izu oke dị ka o si wee kwesị mgbe ọbụla ọbata n'aka ọba n'ọnụ ụwa na-atụzi ha n'ọnụ jizọs akwụwo ụgwọ ihe ndị a niile ọ baghị uru na ị na-eji agwọ ọgwụ ego ọ baghị uru na ị na-eji achụ ike n'ebe ike na-adịghị ọ baghị uru na ị na-ebujikwu nwa dibịa mgbaasị ma ọ bụ ndị na-eme ihe rụrụ arụ dị iche iche ka ị wee meme ihe ndị a sọsọ naanị ọbara jizọs kraịst nke ọ kwụ n'obe nke kalvarị ga-asachapụgo na mbibi niile nke a ga-asachapụgo na agbụ niile nke ekwensụ kwere gị ga-asachapụgo na mbibi niile nke a nke ị na-eledere anya kemgbe ụwa n'ụbọchị taa mmeri ga-adịgo n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme naanị gịnị gị nwee ntụkwasị obi nwee ntụkwasị obi n'ebe chineke nọ n'ebe jizọs kraịst nọ site ya na ịnabata wedịgo enwere nzọpụta ya bụ imere nke a n'ime mmụọ na eziokwu ị ga-afụ ike nke ka ike ike nke karịa ihe ndị a niile chere gị aka mgba n'ihu n'ihi na mgbe jizọs nwere obe nke kalvarị ebe ahụ ka mbibi niile a jedebere ebe ahụ ka ike ekwensu niile ka agha na n'iyi mee ka ndị nke na-eso ụzọ ya bụ ndị nke nwere ike sị na onye ọbụla nke na-abụla jizọs kraịst na ndị agha ka e nyere ike ịbụ ụmụ nke chineke ịbụ nwa nke chineke ị gaghị abụ nwa nke chineke ka nọdụ n'okpuru ekwensu ị gaghị abụ nwa nke chineke ka na-eri ihe àjà achọrọ ekwensu ị gaghị abụ nwa nke chineke ka na-enwe mbibi narị ekwensụ enweghị ike ọbụla na-arụ gị n'ihi na mmeri site na kalvarị emewo ka ị pụọ n'uru emewo pụọ na njọ emewo ka pụọ na mbibi nke ụwa ma ọ bụrụ na ịnapụtabe jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị ihe abụ ohere dịrị gịnị iji wee tụọ ezigbote ntọala iji gbanahị mbibi niile nke a juru ụwa ebe ọbụla nọ n'oge dị ugbu a hụlata isi ka ekpere chineke n'ịchọrọ ịnapụta jizọs kraịst dịka enweghị na nzọpụta ya ka iwe nwee mmeri na nzọpụta pụrụ iche onye pụrụ ime ihe niile chineke nke na-aza ekpere anyị anụgo okwu gị nke gbara anyị ume na nke nyere anyị ndụ n'ụbọchị nke taa onye nwe anyị ndị uru gị ndị a ndị nke chọrọ ịnabata nwa gị jizọs kraịst dịka enwe ha na nzọpụta ha onye nwe mere ha ebere tagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ n'akwụkwọ nke agbụ nke ekwensu tere ha mee ka ha bụrụ ndị nke nwere onwe ha n'ụbọchị nke taa keta oke ala eze gị ka ha bụrụ ndị nke ya ahụtegharị egwu ọnwụ bụla dị n'ụwa nke n'ụwa alaeze gị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen dịrị chineke n'ihi na e isowo na ndị nke nwere mmeri site na kalvarị matani na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life wọd Radio Ministry unu nwee akọ mgbaama ma ọbụkwa na ajụjụ maọbụ mkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke Chineke na mmeri nke site na Kalvarị dịrị n'ogode ugbu a ruo mgbe ebighị ebi n'aha Jizọs Kraịst bụ onye nwe emem.